<laughs> ee eh, nwanna anyị ekelela gị o a ah, biko gwa ya aha gị Justice Uchechukwu onye Njoku iwe onye ebe onye abụọ Mbaise aha ka e mara edutere gị ụmụ dịka idume nke nọ n'idu a ọgwa mbitoleliji of Imo steeti program gịnị ka ụlọ ike ị bịara church program church program kedu aha chọọchị ịbịara bịara n'anụ aha na-edume biko dịkwa nke onye bịara program chọọchị ihe dị ka obere igwe ụzọ anyị furu n'ihu gị ma nke a ekere eke ah, Ekere ihe iji eme unu ji eme ah, mirakụl kedu ọdụ miracle unu ji eme eh? ee unu lie na nke mmadụ unu ewepụta ya na ụdị dị anya ụ na-eji anara ndị mmadụ ego unu jee na be mmadụ unu eli ọdị ihe dị otu a ee eh? n'ọnọdụ miracle ji anara ndị mmadụ ego ee eh? oke ke kwere kpọrọ gị bịa bịa bịa ụmụ dike idume gị na enyi gị nwoke aha enyi gị nwoke abụkwanụ gịnị Pastọ Kelechi onye ebe onye ngwa kedu ka isi mara Pastọ Kelechi adụghị wee bịa mụmụ dịka idome biko enyi gị nwoke kemgbe afọ ole ka unu bidoro ụgbọ ụdị ala dịka ịbịa lie ọgwụ na be mmadụ wee bụọ n'ọnọdụ na-eme mirakụl o mee na 2 years ah, ihe ọwa izu gị bịa na idoma bifo aka akpara gị ka nwe na ọbịa n'ugo bifo ihe a second time oge izu unu mere ele ihe unu mere n'obodo a gwakezi ihe na ihe unu mere n'obodo a ma ndị unu li ọgwụ na be ha ma ndị unu jiri ndị unu jiri bụọ ọgwụ na be ha ma ndị unu napụrụ ego ndị unu jiri lie ọgwụ ndị unu jiri lie ọgwụ kere afa dị famili unu jiri lie ọgwụ na ya. afa ịmaghị afa dị famili di dị person ebe a ị akọtawa onye ọ bụ ị akọtawa onye ọ